Na skanton bụ obodo Biden bi kemgbe ọ gbara afọ iri, Trump gwara ndị na-akwado ya na ya meriburu na mpaghara ahụ n'afọ puku abụọ na iri na isii, n'agbanyeghị na ngụkọ uche onye kwuru na ọ gaghị achịta aja ebe ahụ.